look at my Oh, baby. Your baby, eat, eat, eat. Eat. Oh, no. Kijira, eat, don't worry. Don't worry. Eat farina. Here. Loi, loi. Well, fufu, apple. Mm. limangam nwa naija nwafọ igbo igbo yo kpụrụ yo ndị nwa m na pizza eto nna nna nwa m n'ime asụrụ yo Old time, I hate that way. Sulu time, you and one. Golden. Mm hmm. I like it. Mm hmm. Mm hmm. Mm. Mm. Limang, limang, limang. Mm mm mm na o meso ena pụrụ akị mofe de sulage wetu aka suru kono mm mm